AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ọma onye mụ na ya na-ezukọ ebiala n'ụbọchị taa eji m obi ụtọ na-ekele gị na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyere anyị iji zukọ m na-asị ka ọ gaziere gị nwanne m nwoke ka ọ gaziere gị nwanne m nwaanyị ọ dị ụzọ ndị kpọrọ onwe ha ndị nke Chineke na-esi eweta nkọcha nye onwe ha etinye onwe ha na nsogbu dị iche iche n'ọnọdụ nke na-eweta obi ịlọ mmiri nke ha na-anaghị ama ebe o si gịnị ka anyị na-ekwu okwu ya mmadụ ikwu okwu na-abaghị n'ihe megide onwe ya na-amaghị na ọ na-emegide onwe ya Esite n'ọnọdụ dị otu a onye ahụ kpọchiere onwe ya ụzọ ngọzi bụrụ onye na-erugharị n'ogbu nke nkọcha m na-asị na nke a jọgburu onwe ya onye mụ na ya na-atụgharị uche o kwesịghịra ndị Chineke chetakwa na anyị ka na-achọ ime ka o doo anya nke bụ nkọcha ahụ nke chineke na-anaghị egbochi mgbe mmadụ nọkọtara kama ichere onwe ya ezi ihe ya sị na ọ bụ otu aka ya mma ị ga-eme gịnị na-abụghị hapụ onye ahụ chineke anyị bụ onye obi ebere n'ezie ma nke ahụ apụtaghị na mgbe ọbụla anyị ga na-etinye onwe anyị na nramahụ na anyị ga-ewere aka anyị họrọ nkọcha ọbụnarị emekwa ka o doo anyị anya ma n'ihi na obi anyị agbajuwo n'ihe anyị chere anyị pụrụ ime anyị a na-akpa agwa dị ka o si masị anyị na-eme ihe anyị otu o si masị anyị nke a mere ka isiokwu anyị n'ụbọchị taa ji bụrụ ndị gara nledo ndị gara nledo ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ nsọ gaa soo akụkọ gbasara ụmụ Izrel n'akwụkwọ ọnụọgụgụ isi iri na atọ na isi iri na anọ mgbe Moses Chineke mere ka ọ bụrụ onye ndu nke ga-akpọpụta ụmụ Izrel n'oru ọ dị ihe merenụ nke a ka anyị na-achọ iwepụta taa ọ dị mgbe a garuru njem ahụ matakwa na njem a njem ga-ewe naanị mkpụrụ ụbọchị iri anọ ma njem a were ha afọ iri anọ n'ihi ekweghị ekwe n'ihi ntamu ikwu okwu ndị a na-abaghị n'ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ghọta na ọ pụrụ ime ka ọnọdụ anyị ọ bụrụ ore na anyị na-ezute ihe ụfọdụ ya eme ka ọnọdụ anyị daa elu isi na nramahụ anyị pụta mgbe ha ji na-aga njem dị ka m na-eche n'ime obi m njem a na-eweela ọtụtụ afọ eche m ka Moses hụrụ na-anaghị eru nso ala Kenan ya gaa n'ebo iri na abụọ nke Izrel site n'agbụrụ ndị Izrel kpọrọ ndị ndu iri na abụọ nke na-achị na-ebu iri na abụọ nke Izrel si ha njem anyị edowola anya anyị ahụwo ọtụtụ ihe nke gosiri na anyị na-eru nso ala ahụ nke Chineke kwere anyị na nkwa biko bịanụ gaanụ ledo ala aba ala Kenan mara otu ọ dị mara ma anyị nwere ike ibi ebe ahụ mmadụ iri na abụọ ndị a wee pụọ iledo ala mgbe ha ji ledocha ala lọta mmadụ iri n'ime mmadụ iri na abụọ a ka Mosis jụrụ ha olee otu unu si hụ ala kenan mmadụ iri ahụ si tụọ akwa ebe ahụ ọ dị egwu anya apụghị ịnata ala ahụ lekwa ndị bi na ya gbachara agba ọ bụ naanị mgbidi nke eji gbaa obodo ahụ gburugburu olee nke ị chere anyị ga-ebi anya apụghị ịnata ya ndị ahụ nọ na ya ga-azọpịa anyị anyị eruo ọkara ha izrel niile ndị nọ n'ọgba igu tie mkpu bee akwa matakwa na nke a bụ ihe a na-ahụ kemgbe ha hapụrụla ijipt ntakịrị ihe ụmụ isrel etisuo ndị ahụ kwa kpọpụtara n'ọkwa n'ihu anya ha kewaa osimiri uhie abụọ ha agafee emee n'iru anya ha ka ndị ijipt gwụsịa n'osimiri uhie ndị a bụkwa ndị ahụ chineke na-edu na-enye ha nri kwa ụbọchị n'agbanyeghị na ha nọ n'ije mba izrel tipu n'ọbụ ugbu a nke ha gwụrụ ma joshua na keleb si moses nna anyị ọ bụghị otu ọ dị anyị pụrụ inweta ala ahụ anyị pụrụ ịchụ ndị na-ebe ahụ n'ihi na ala ahụ mara mma nke ukwuu anyị pụrụ inweta ya bilienu ka anyị ga nweta ya ma n'ihi na iri ndị ọzọ aghagbuwo obi ụmụ izrel ha ebe akwa dị ilu megide moses megide chineke gị onye mụ na ya na-atụgharị uche cheta na ọ bụ naanị joshua na caleb bụ ndị kwuru ihe a na-anụ anụ ndị mere ka mata na izrel pụrụ iketa oke ahụ nke chineke kwadobere ha ha si ka anyị bilie ugbu a na-egbughị oge gaa weta ala ahụ na anyị ga-eme ya iri ndị ọzọ tinye mkpu kọwaa ihe jụrụ ha ọnụ gịnị ka anyị na-achọ iwepụta ebe ha si na ha ịba n'ala ahụ chineke wee bilie wee sị ha ebe ọ bụla unu si na unu agaghị aba ala ahụ n'ezie unu agaghị aba ya ma mmadụ iri ahụ na ndị niile bụ ndị ji ọnụ ha tapesị na ha agaghị eketa ala ahụ onye ọbụla nke meghere ọnụ ya sị na ya agaghị eketa ala ahụ nwụrụ o ketaghị ya onye ọbụla tamuru ntamu n'ihi ala ahụ nke chineke kwere izrel na nkwa dara n'ọzara ma joshua na keleb bụ ndị si na ha nwere ike inweta ala ahụ n'ezie chineke duru ha baa n'ala kenan ịhụnaka ma ndị gara iledo ala ma ndị ewetara ozi na ndị kwere n'ozi nke mmadụ iri ahụ na ndị kwere n'ozi nke mmadụ abụọ naanị onye ọ bụla jiri ọnụ ya kpebiere onwe ya ebe ọ gaje kpebiere onwe ya ọdịnihu ya ihe m na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa bụ na ihe na-akpata anyị na-eji etinye onwe anyị na nsogbu maọbụ ihe aṅa mee anyị asị ọ bụ gịnị kpatara nke a ji mee ụfọdụ n'ime ya na-abụ mgbe iji e ọnụ gị kwupụ okwu ahụ onye bi n'eluigwe ezepe ihe ahụ sị na ọ ga-eme eme dị ka okwu ọnụ gị si dị ya dịrịnụ gị otu ahụ ma mụ na gị n'ụbọchị taa ma ụmụ isrel ndị ọ kpọrọ ụmụ nke ya na anyị onwe anyị bụ ụmụ isrel site n'okwukwe na n'ime mmụọ ọ dị nkọcha ị ga-eweta n'ime ndụ gị Chineke na-agaghị igbochi anyị sị na ọ bụ gịnị bụ nke a ọ bụ ihe ahụ iji ọnụ gị kpebie si na ọ bụ ihe ga-emezu n'isi gị na Chineke pụrụ isi otu ahụ ị kwuru ya ma anụ ya otu a ka ọ ga-adịrị gị biko gị onye mụ na ya na-atụgharị uche n'ọnọdụ ọ bụla ị nọ gwa onwe gị okwu nwere olileanya gwa onwe gị okwu nke pụrụ ịnapụta gị gwa onwe gị okwu nke ga-ewuli mmụọ nke Chineke nyere gị aka okenye eze nlewemchi anyị ekelela chineke n'ime ndụ gị n'ihe ọma na ihe rịba ma nke ọ na-eme na nduzi nke chineke na-enye gị gị wee na-ezi anyị ihe ọma ihe gbasara ezinụlọ anyị imeela onye okenye arịrị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị ruo mgbe niile ebighị ebi n'aha jizọs amen kọrọ na anyị n'ekwentị na 0706 363 7224 0706 7224 onye ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ ugbu a mgbe anyị ga-anabata onye mgbasa ozi tupu anyị na-anụ olu nwa Chineke onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị na-etinye ya n'ekpere mgbe anyị ga-anụ abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị eze alaluya chineke imela okwu gị n'ime ya ka ndụ dị okwu gị n'ime ya ka mgbaghara mmehie niile dị n'okwu gị n'ime ya ka ihe niile ndị gị chọrọ iji bie ezi ndụ dị kpughee ihe ama ndị a niile site n'okwu gị n'oge awa bịa mere onwe gị aha dịka na-ezite ntute n'obi ndị gị na jizọs kraịst bụ ọkpara gị amen gịnị bụ mmehie gịnị bụ mmehie gịnị bụ mmehie mmehie mmehie mmehie mmehie bụ okwu anyị kpụ n'ọnụ kwa ụbọchị mmehie bụ ihe onye ihu na onye azụ na-ekwu imela mmehie emeela m mmehie gịnị bụ mmehie gịnị ka a sị gị gịnị bụ mmehie gịnị bụ mmehie a mmehie mmehie mmehie bụ ọtụtụ ihe mmehie pụtara ọtụtụ ihe anyị na-aga ịhụ ihe mmehie bụ n'ụzọ ha pụrụ iche mmehie bụ ọtụtụ ihe ọ bụrụ na isoro m gaa n'akwụkwọ aza isi nke mba amaokwu nke anọ ebe ahụ na-asị otu a ahụhụ ga-adịrị mba niile ndị ajọ omume na-anyịgbu mkpụrụ nke bụ ndị na-eme ihe ọjọọ ụmụ nke na-ebibi onwe ha ha harapụwo jehova ha eleliwo onye nsọ nke izrel ha aghọwo ndị ala ọzọ laghachi azụ olee gị ihe ị chọtara na ihe nke a gụrụ n'akwụkwọ nsọ ugbu a gịnị bụ mmehie mmehie na-ebute ahụhụ ebe anyị were ihe ọgụgụ anyị si na ahụhụ ga-adịrị mba niile ndị ajọ omume na anyị igbu mmehie ọ dị obodo anyị taa ajọ omume ọ na-anya igbu anyị n'obodo anyị taa hel mkpụrụ obi ndị na-eme ihe ọjọọ a na-ahụta mkpụrụ obi ndị na-eme ihe ọjọọ n'obodo anyị taa ụmụ nke na-ebibi onwe ha ị na-ahụta mbibi onwe n'obodo anyị taa hel ha arapụwo jehova ọ dị anya n'ebe anyị nọ jehova ha eleliwo onye nsọ nke izrel anya ha aghọwo ndị ala ọzọ gịnị bụ mmehie ịnụwo na ahụhụ ga-adịrị mba niile ịnụrụ ihe akwụkwọ nsọ kwuchiri ihe bụ mmehie n'anya nke mmadụ ịpụrụ isi na mmehie bụ onye na-adịghị eje ụka mmehie bụ onye na-anọghị n'otu ndị ọbụ abụ mee bụ onye na-anọghị n'otu ndị nne mee bụ onye na-anọghị n'otu ka a na-akpọ otu ndị amụ ee mmehie dịka akwụkwọ nsọ siri nye nkọwa ya ugbu a bụ ndị ajọ omume na anyị gbu ndị ajọ omume n'ụzọ pụrụ iche na anyị gbu mmehie n'ụzọ akwụkwọ nsọ kọwa ya ugbu a bụ mkpụrụ obi niile nke na-eme ihe ọjọọ gị nwa chineke onye na-eje ịkpọrọ chineke isi n'ala kwa izu ụka ihe ọjọọ ka jukwara gị n'obi akpọrọmasị ekworo anya ukwu enweghị mgbaghara agụ akwamiko tajukwara gị n'obi ịbụ onye mmehie dịka akwụkwọ nsọ siri kọwaa ya ịbụ onye mmehie abụghị onye aha ya na-anọghị n'otu ndị ụka kraịst ndị ajọọ omume ndị ajọọ ihe juru n'obi ha ndị a ka akwụkwọ nsọ kpọrọ ndị mmehie ee ndị na-eleli jehova anya ndị na-arapụwo jehova anyị pụkwara ịbụ ndị na-eji akpụ isi ala nye chineke n'otu nzukọ kraịst ọbụla dama anyị arapụ jehova anyị na-aga ka ọ bụrụ na anyị gara anyị a na-elele jehova anya n'ime ihe niile anyị na-elele anya ọbụna na n'oge anyị ji abịa ịkpọrọ isi n'ala ọ bụnye ya anyị na-elele anya na site n'oge a na-elele anyị na okwu anyị mgbe anyị na-abịarụtụkwa n'ụlọ nzukọ akpụkpọ eklesiastis ka anyị ma anyị mee ka okwu anyị dịrị ole na ole mgbe anyị bịara n'iru chineke anyị amadịghị ihe ndị a anyị a na-elele chineke anya ọtụtụ na-abịa n'ụlọ nzukọ ka ha bịa akọ akụkọ ọtụtụ na-abịa n'ihi na ọtụtụ ndị enyi ha na-anaghị ahụ n'izu ụka naanị n'ụlọ nzukọ ka a na-ahụta onwe anyị ịma gị na ị bụ onye mmehie ajọ oge onye bụ onye mmehie akwụkwọ nsọ si na anyị bụ onye mmehie ndị ajọ ihe bịara jupụta n'obi ha gịnị bụ mmehie mmehie bụ ntụpọ nke mmadụ na-apụghị ihicha onye tere mmanụ dị ka onye onye onye ụkọchukwu ga-apụghị ihicha mmehie gị mmehie bụ ntụpọ bụrụ na ego akpọ Pita nke abụ isi abụọ amaokwu nke iri atọ ruo na amaokwu nke iri ise ebe ahụ mere ka anyị ma naanị ọ bụ naanị ọbara jizọs pụrụ ihicha mmehie anyị niile aha mmehie ọbụla ụgbọelu iburu onye ọbụla bụ apụrụ ihicha mmehie gị ụgbọelu ibera kụzie ihe na nzukọ apụrụ ihicha mmehie gị ụgbọelu iji onyinye amara gị jere chineke ozi apụrụ ihicha mmehie gị mmehie bụ naanị ntụpọ anyị hụtara n'onwe gị nke ọbara jizọs naanị pụrụ ịsacha mmehie bụ ọrịa nke na-adịghị onye pụrụ ịgwọ ya ọ bụrụ na ịgụ akwụkwọ aza ya aza ya isi nke mba nke isii ọ sị na mmehie bụ ọrịa nke na-adịghị onye pụrụ ịgwọ ya site n'obi ukwu unu rue n'isi unu ọ dịghị izu oke dị n'ime ya kama ogbugbu mma na itiri arụ na onye tipụtara ọhụrụ a apịkọtaghị ha ekechikwaghị ha ejighịkwa mmanụ mee ka ha dị nro gịnị bụ mmehie ọrịa ahụ anyị niile jupụta na mmehie site n'isi anyị ruo n'ụkwụ ala anyị mmehie anyị lere ele ị na-ele anya na mmehie okwu ikwuru ekwu ikwuru okwu na mmehie ọ bụ na ekele i kelere mmadụ obi gị adịghị ọcha gị na-ekwu ekele gị nwa chineke ndị a bụ mmehie onye obi ya na-adịghị ma ọ bụ mmehie mmehie bụ ibu nke na-adịghị onye pụrụ ibutu anyị ya ọ bụrụ na anyị gụọ akwụkwọ aza ya ahụ ebe anyị ji mere ihe ọgụgụ ọ dịghị onye pụrụ ibutu anyị ibu a ọ bụ naanị jizọs ibu ndị ọzọ niile dị mfe kama ibu mmehie agwụla ibu ị ga-eburu naanị jizọs bụ onye ga-ebutu ya mmehie bụ ụdọ ma ọ bụ eriri nke na-adịghị onye pụrụ ịdọbi ya ọ bụrụ na ị gụọ akwụkwọ ilu isi isi amaokwu nke iri abụọ na abụọ ọ sị na ajọ omume niile nke aka anyị na-anwụdo anyị ndị na-emebi iwu ajọ omume anyị niile na-anwụdo anyị ajọ omume anyị a na-ewere aka anyị kee onwe anyị agbụ were aka anyị kee onwe anyị eriri ọ sị na a ga-ejikwa ụdọ niile nke mmehie anyị jidesie anyị ike ụdọ nke mmehie otu ọ bụla isi nọ na mmehie ụdọ ya jidesie gị ike ọ bụla naanị mgbe jizọs bịara ka ọ pụrụ ịdọbi ụdọ mmehie dọbie eriri ahụ nwere onwe wee dị a mmehie bụ arụsị nke mmadụ na-apụghị ịgbanarị ọ bụrụ na anyị gụọ akwụkwọ izikel isi iri anọ amaokwu nke atọ ruo na nke anọ mmehie bụ arụsị nke mmadụ na-apụghị ịgbanarị arụsị ya bụ echiche ichereche n'obi bụ mmehie ị pụrụ isi ee chineke enyela m mana abụ m onye amụrụ ọzọ anaghị m aṅụbiga mmanya oke anaghị m ezu ori anaghị m akwa iko kama obi gị ejupụta n'echiche ihe ọjọọ onye iro anyị na-akpọ lucifa ekwensu ele mmehie o mere o si n'obi ya chee naanị echiche na ya chọrọ ịdị ka onye kere eluigwe n'ụwa chineke onye na-ahụ na ihe na-ahụ na nzuzo ahụ echiche obi ya ya si ee ya si n'eluigwe chụdata ya kwuo m ga-asị na anyị na-emekarị ya naanị echiche obi mmehie bụ arụsị nke mmadụ na-apụghị ịgbanarị n'ihi arụsị nke ahụ dị n'obi echiche ụtụtụ ehihie abalị naanị chineke maara obi gị ọ maara ihe ị na-eche ma otu ọ dị jizọs na-eme ka anyị pụọ n'uru nke mmehie ọ bụrụ na ị soro m gaa n'akwụkwọ jọn isi asatọ amaokwu iri atọ na isii ọ sị ya mere ọ bụrụ na kpara emee ka anyị pụọ n'oru unu ga-abụ ndị pụoro n'oru n'ezie ọkpara ya dị na njikere ime ka anyị pụọ n'oru n'ihi na ọ bịara nwụọ n'ihi mụ na gị ọ bịara nwụọ ka anyị hapụkwa ibu oru ọzọ ọ bịara nwụọ ka anyị hapụ ibu oru nye mmehie biko nabata ọkpara ya bụ jizọs nabata ya mepee obi gị nye ya obi gị niile ọ dị na njikere oge ọbụla ime gị ka isi n'oru pụọ ime gị ka isi n'oru nke mmehie pụọ ka ị na-anụ olu m dị na njike ịnabata ya ọ ga-abata n'ozuzu oke tụọ gị na-agbụ mmehie niile nke a ga-abụ oke gị nke a ga-abụ ịgba ama gị na mgbe mgbe ị nọ n'ọchịchịrị nke mmehie mana ugbu a na inyere jizọs obi gị na ọ batala na ọ tọọla gị na-agbụ ịbụkwa gị onye mmehie ọzọ ka ezi omume nke chineke chịwa isi na ndụ unu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen onye mgbasa ozi Queen Grace Okechukwu obi anyị jupụtara n'ọṅụ na ozi ọma nke inyere nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị n'ezinụlọ gị ka ọ na agbago ume n'ozi n'ọlụ ọma nke na-alụrụ onye nwe anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ bụ ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo